batawa kam enyi m ndewo nke dara aka gbadikwa mma udo dị nnọọ ah, akụkọ ọjọọ dị nke ọjọọ adị ọ akụkọ ọmanụ nkọrọ ọnụ m eh, ị chọrọ ịnụ ya ngwa eh. gee ntị akụkọ ahụ maka ihe chineke mere anyị iji nyere anyị aka onye ahụ nke nọ n'eluigwe bụ jizọs kraịst bịara n'ụwa inyere anyị aka ee eh, anụla m aha ya mbụ o meghị mmehie ọ dịkwa obi ụdọ ọ bụ eziokwu ọkwa ya kere ụwa ihe niile dị ya n'ime ma anwụ o mekwara anụ ọhịa dị iche iche n'ezie ọ bụ Chineke ma mgbe ọ nọ n'ụwa ọ tara ahụhụ dị iche iche n'ihi gịnị ka o ji mee nke a Jizọs Kraịst bịara n'ụwa ịzọpụta ndị mmadụ n'ime mmehie ha mmadụ niile siwo n'ebe Chineke nọ pụọ ha na-agakwa n'ụzọ nke ga-eduba ha n'ọkụ ala mmụọ ọ bụrụ na ha nwụọ mkpụrụ obi ha ga-eje n'ọkụ ala mmụọ ahụ ha ga-ata ahụhụ ebe ahụ mgbe ebighị ebi ha agaghị apụtakwa na ya Jizọs ọ bịara ịzọpụta ha ka ha ghara ịba ebe ahụ n'ezie na imekwa ihe dị otu a ọ tara ahụhụ maka ihi mmehie mmadụ niile jizọs kraịst bụ àjà ahụ nke a chụrụ maka mmehie anyị ọ nwụrụ n'ihi anyị nke a ọ bụ ọgwụgwọ akụkọ a ọ gwụbeghị jizọs kraịst mgbe ọ nwụrụ o sikwere n'ọnwụ bilie site n'ime nke a ka o ziri anyị na ya bụ nwa chineke jizọs a nke dịkwa ndụ taa bụ onye nzọpụta anyị o nwere ike ịsachapụ mmehie anyị niile ọ ga-enyekwa anyị ike ije ije n'ụzọ ya ọ bụrụ na anyị nwụọ ụzọ ya ga-eduba anyị n'ebe ahụ nke anyị ga na-aṅụrị ọṅụ mgbe niile ebe ahụ ka anyị ga-ebi n'ime oke ọṅụ anyị agaghị abịaghachikwa na mmekpa ahụ nke ụwa ee ekwere m n'ezie na ọ bụ Jizọs Kraịst bụ onye ga-azọpụta anyị n'ezie enyi m ọ bụ ya bụ onye ga-azọpụta anyị o kwere nkwa ime ka obi na-adị m ụtọ mgbe niile n'ezie ọ na-emekwa otu ahụ ndụ m jupụtara n'ime oke ọṅụ ee ma ugbu a ụba ọkwa nụrụ ụbọchị a na ji gị niile rere ọkụ ọkwa ụlọ gị rekwara ọkụ ọ bụ ezie mana akụ m nke kachasị akụ niile enweghị ike ịre ọkụ nke ahụ bụkwa jizọs kraịst onye bi n'ime obi m ma ọ bụna na ọnwa abịaruo m nso ngaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na jizọs nọ m nso o kwuru sị ngaghị ahapụ gị ma ọlị ma enyi m ịchọghị ụlọ na akụ na ụba ihe ndị a niile ọ bụ ha kasị mkpa ihe ndị a dị mkpa n'ezie ma ihe kachasị mkpa bụ na m ga-atụkwasị Jizọs Kraịst obi onye nyere ndụ ya n'ihi m o nweghị ihe ga-egbochi ịhụnanya n'etiti mụ na ya ma ọ bụ ọrịa ma ọ bụ ihe oriri ma ọ bụ nsogbu ihe ndị a adịghị mkpa ihe ọjọọ niile nwere ike bịakwute m mana ọ maara maka ha ọ ga-enyere m aka ọ bụna ihe ọma niile nke ndụ m ha bụ ihe efu Jizọs kacha mma o oh, okwu ọma niile nke ị kwuru abawo m n'obi ahụwo m na jizọs kraịst enyewo gị obi ụdọ okwu niile ndị a ewebatago ihe n'obi m